Luk isi nke anọ ma ebe Jizọs jupụtara na mmụọ nsọ o si na Jọdan laghachi mmụọ ahụ wee duru ya na-agagharị n'ọhịa ekwensu na-anwakwa ya ọgụ ụbọchị abụọ o righịkwa ihe ọbụla n'ụbọchị ahụ mgbe ha zuru agụụ wee gụọ ya ekwensu wee sị ya ọ bụrụ na ị bụ Chineke ụgbọ achịcha Jizọs wee zaa ya sị edewo ya n'akwụkwọ nsọ si ọ bụghị naanị achịcha ka mmadụ ga-eje dị ndụ o wee duru ya rigo wee gosi ya alaeze niile nke elu ụwa dum mmadụ bi na mkpirikpi oge ekwensu wee sị ya Dị ka m ga-enye ike a niile na ebube ha n'ihi na ararawo ya nye n'aka m onye ọbụla m chọkwara inye ya nye ya ya mere ọ bụrụ na gị onwe gị ga-akpọ isi ala n'iru m ihe a niile ga-abụ nke gị jizọs wee zasị ya edewo ya n'akwụkwọ nsọ sị onye nwe anyị chineke gị ka ị ga-akpọ isi ala nye ọ bụkwa naanị ya ka ị ga-ekpere o wee ya gaa Jerusalem guzo ya n'elu akụkụ ụlọ ukwu chineke si ya ọ bụrụ na anyị bụ ọkpara chineke si n'ebe a tụda onwe gị n'ala n'ihi na edewo ya n'akwụkwọ nsọ si ndị mmụọ ozi ya ka ọ ga-enye iwu banyere gị iche gị ọzọ ọ bụkwa n'elu aka ha ka ha ga-eburu gị ka anyị ghara ịkpọbi ụkwụ gị na nkume na eleghị anya jizọs wee zaa sị ya ekwuwo sị anwala onye nwe anyị chineke gị mgbe ekwensu nwasịrị ọnwụnwa niile o wee si n'ebe ọ nọ pụọ ruo mgbe ọzọ jizọs wee laghachi na galili ike mmụọ nsọ ude ya wee pụọ jesaa n'ala dum dị gburugburu ya onwe ya wee na-ezi ihe n'ụlọ nzukọ niile ha mmadụ niile na-enyekwa ya otuto o wee bịa ruo nazaret ebe a zụpụtara ya ri o wee baa n'ụlọ nzukọ ha n'ụbọchị izu ike dịka ọ na-eme mgbe dum o wee bilie ịgụ akwụkwọ e wee nye ya akwụkwọ Aịzaya onye amụma n'aka o wee meghee akwụkwọ ahụ chọta ebe e deworo ya sị mmụọ nke onye nwe anyị dị n'arụ m n'ihi na o tere mmanụ izi ndị ogbenye ozi ọma o ziteworo m ikwusa ọrịrịa gwa ndị a zụtara n'agha na ikwusa ihu ụzọ gwa ndị isi izipụ ndị etihiaworo arụ ka ha laa ịkwụsa arọ mgbe onye nwe na-anara mmadụ nke ọma o wee kpuchie akwụkwọ ahụ were ya nyeghachi onye na-ejere ha ozi wee nọdụ ala ndị niile nọ n'ụlọ nzukọ ahụ wee na-elegide ya anya o wee malite isi ha taa ka emezuworo ihe a edeworo n'akwụkwọ nsọ na ntị unu ha niile wee bụrụ ndị ama ya okwu niile nke amara nke si n'ọnụ ya pụta na-ejukwa ha n'ile anya ha wee sị onye a ọ bụghị nwa Josef o wee sị ha n'ezie unu ga-atụrụ m ilu a dibịa mee ka arụ gị onwe gị dị ike ka ihe anyị nụrụ na-emere ha na Kapanọm ra mekwa otu a n'ebe a n'obodo nke aka gị o wee sị n'ezie asị m unu ọ dịghị onye amụma ọbụla nke a nara nke ọma n'obodo nke aka ya ma n'ezie ka m na-asị unu ọtụtụ ndị inyom ha nwụrụ dị n'ala israel n'ụbọchị Elija mgbe e mechiri eluigwe arọ atọ na ọnwa isii mgbe oke ụnwụ dara n'ala ahụ niile ma ọ dịghị onye ọbụla n'ime ha ka e zigara Elija kama naanị zerefa n'ala Saịdọn Jekuru nwaanyị di ya nwụrụ ọtụtụ ndị ekpenta dịkwa n'Isrel na mgbe Ịlaisha onye amụma ma ọ dịghị onye ọbụla n'ime ha emere ka ọ dị ọcha kama naanị Neman onye siri Siria ọnụma wee jupụta ha niile n'ụlọ nzukọ ahụ mgbe ha nụrụ okwu ndị a ha wee bilie chụpụ ya n'obodo ahụ duru ya gaa rue mpempe ugwu nke ewuru obodo ha n'elu ya ka ha wee kwada ya n'ala ma ya onwe ya gabigara n'etiti ha laa o wee rịdata na kapanum otu obodo nke galili o wee na ha ihe n'ụbọchị izu ike ibobe ozizi ya wee nwa ha n'arụ n'ihi na okwu ya dị n'ike otu nwoke nọkwa n'ụlọ nzukọ ha nke nwere mmụọ nke mmụọ ọjọọ na-adịghị ọcha o wee were oke olu tisie mkpu ike sị. gịnị ka anyị na gị nwekọrọ jizọs onye nasaret ị bịara ịla anyị n'iyi amatara m onye egwu onye nsọ ahụ jizọs wee bara ya mba sị kpuchie ọnụ gị sikwa n'ime ya pụta mgbe mmụọ ọjọọ ahụ tụdasịrị ya n'ala n'etiti ha o wee si n'ime ya pụta na-emerụghị ya arụ ibubo wee nwụọ ha niile na-arụ ha wee kwurịta n'etiti onwe ha sị gịnị bụ okwu a n'ihi na o ji ịchụ isi na ike nye ndị mmụọ na-adịghị ọcha iwu ha wee pụta ụzụ ya wee tụọ gazue n'ebe niile nke ala ndị obodo ahụ gburugburu o wee si n'ụlọ nzukọ ahụ bilie baa n'ụlọ Simon ma oke arụ ọkụ jisiri nne nwunye Simon ike ha wee kpere ya ekpere banyere ya o wee guzo n'akụkụ ya bara arụ ọkụ ahụ mba arụ ọkụ ahụ wee rapụ ya ngwa ngwa o wee bilie na-ejekwara ha ozi ma mgbe anyanwụ na-ada ndị niile ka hara bụ ndị nwere mmadụ arụ na-adịghị mma n'ọrịa dị iche iche kuru ha bịakute ya o wee bikwasị ha niile n'otu n'otu aka ya abụọ mekwa ka arụ dị ha ike ndị mmụọ ọjọọ pụtakwara n'ọtụtụ mmadụ na-eti mkpu sị ya onwe gị bụ ọkpara Chineke ma ọ na-abara ha mba o kweghịkwa ka ha kwuo okwu n'ihi na ha matara na ya bụ Kraịst ma mgbe chi bọrọ ọ pụọ gaa n'ebe bụ ọhịa igwe mmadụ niile wee na-achọ ya wee bịakwute ya malitekwa igbochi ya ka ọ ghara isi na nke ha gaa ebe ọzọ ma ọ sịrị ha aghaghị m izikwa obodo niile ọzọ ozi ọma alaeze Chineke n'ihi na ezitere m ime nke a ọ na-ekwusakwa okwu Chineke n'ụlọ nzukọ niile nke Galili